Kedu ka ị mere, onye ọma, ezigbo enyi m? Aha m bụ Kris Prince Udochukwu Njọkụ. Otu ihe e mara ndụ anyị na-adị bụ na ọ na-agbanwe mgbe niile. Onye ọbụla dị ndụ kwesịrị isi n'ọtụtụ ihe a na-eme eme wepụta ihe ndị dị ya mkpa karịa ndị ọzọ. Ịtụ atụmatụ maka ndụ dị mkpa n'ime nke a. Ọ na-enyere mmadụ aka nke ukwuu ịma nakwa ịgbaso ihe ọ chọrọ ka eji mara ya na ndụ a. Ọ na enyekwere mmadụ aka ịnọgharị nke ọma mgbe ọ hụrụ ihe ọzọ ka mkpa. N'ihi na ka mmadụ na-eto eto nakwa ka ụwa na-agbanwe, ihe dị mmadụ mkpa karịa ga na-agbanwe. Ọmụmụ ihe niile anyị ga-eme maka ịtụ atụmatụ ndụ dị na nkeji atọ. Nkeji nke mbụ bụ ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ. Nkeji nke abụọ bụ iwepụta ihe ndị ị na-ele anya inweta na ndụ. Nkeji nke atọ bụ ide atụmatụ gị. Nkeji ọ bụla nwere nzọụkwụ a kọwara n'ụzọ ị ga-aghọta ha nke ọma ka ị nwee ike zọpụ nzọụkwụ ndị ahụ. Ihe a na-ele anya bụ ka ị ndụ gị. nwee ọkpụrụkpụ ihe ị na-ele anya imepụta ga-eme ka ị nwee afọ ojuju nakwa ọganihu na-adịgide. Ghara ịla oge na akụ n'iyi bụ butere onwe gị aha ọjọọ na ihere. N'ọmụmụ ihe nke a, anyị ga-eleba anya n'isiokwu bụ usoro mmadụ ga-esi tụọ atụmatụ ndụ ya (nkeji nke mbụ), ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ (ọmụmụ ihe nke mbụ). Subject bụ "Social Studies", ọmụmụ ihe a ga-abara onye ọbụla ọzọ na uru n'agbanyeghị na a kwadoro ya maka ndị dị afọ itoolu ruo afọ iri na ise, maọbụ ndị nọ na klaasị nke ise n'ụlọ akwụkwọ praịmarị ruo klaasị nke atọ n'ụlọ akwụkwọ junịọ sekọndịrị. Ihe anyị na-ele anya na ị ga-enweta n'ọmụmụ ihe a bụ na imecha ọmụmụ ihe a, ị ga-enwe ike kwuo nzọụkwụ a na-eso n'ikwupụta ihe ndị kasị mkpa. Nke abụọ, ị ga-enwekwa ike kwuo ma ọ bụ depụta ihe ndị kasị gị mkpa na ndụ, ihe ị chọrọ ịbụ ma ọ bụ ime n'ọdịnihu na ihe kpatara iji chọọ ime ha. Ihe mpụta ìhè bụ na Nsọtụ ihe ndị a niile ị ga-amụta bụ na ị ga-enwe atụmatụ maka ndụ gị, na-agbaso ihe dị gị mkpa, imejupụta atụmatụ gị, ịbụ onye ị chọrọ ịbụ, ma bụrụ onye ahụ ị chọrọ ịbụ. Ọmụmụ ihe a ga-emekwa ka ị bụrụ onye ma ka esi ahazi ọtụtụ ihe n'usoro, idebe nke kacha mkpa n'ihu ma debe nke ọka mkpa n'azụ ya. Ihe ndị ị ga-eji mụọ ọmụmụ ihe a bụ oge, ụbụrụ gị, akwụkwọ ị ga-eji na-ede ihe omume, mkpịsịodee ya bụ pen maọbụ pensụl n'asụsụ Bekee. Ka anyị gazie na ọmụmụ ihe. Ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ. Nzọụkwụ nke mbụ: tụlee ihe ndị ị na-eme n'oge ugbu a. Mmadụ na-eme ihe dị iche iche ụbọchị niile. Site n'ihe ndị a mmadụ na-eme, ọ na-enye onwe ya aha dị iche iche. Ị nwere ike ịza "nwa" n'ihi na ị na-arụ ọrụ nwa n'ezinaụlọ unu, maọbụ zaa "Daddy" maọbụ "Mummy" n'ihi na ị na-arụ ọrụ nna maọbụ nne. E nwekwara ike ịkpọ gị nwata akwụkwọ n'ihi na ị na-agụ akwụkwọ. Ọgba bọọlụ n'ihi na ị na-agba bọọlụ ma ọ bụ ọgụ egwu n'ihi na ị na-agụkarị egwu. ị nwere ike ịza onye na-esi nri ma bụ onye na-asa efere n'ihi na ọ bụ ihe ị nà-àrụ n'èzinụlọ̀ unu na ọrụ iji enweta ego Ọ bụrụ na ị na-akwa akwa a ga-akpọ gị onye na-akwa akwa. Ihe omume nke mbụ: ugbu a. were akwụkwọ na mkpịsị odee gị depụta ihe niile ị na-eme. Tinye akara gud na nke ọ bụla ị na-eme kwa ụbọchị. Chekwaba akwụkwọ gị nke ọma ma nye ya onye wetaara gị ọmụmụ ihe a n'ogbe gị mgbe ọzọ ọ bịara. Nzọụkwụ nke abụọ, chee maka ihe ndị ị ga-achọ ka ị na-eme n'ọdịnihu. Ajụjụ atọ ga-enyere gị aka ime nke a. Ajụjụ nke mbụ: Ihe ndị ị na-eme n'oge ugbu a ha bụ ihe ndị ị chọrọ ime n'oge dị n'ihu? Ajụjụ nke abụọ: O nwere ndị ị na-achọghị ịrụ n'ọdịnihu n'ihi na ha agaghị enyere ndụ gị aka ma ọ bụ na ị nweghị mmasị na ha? Ajụjụ nke atọ: O nwere ihe ndị ọzọ ị chọrọ ime n'ọdịnihu mana ị naghị eme ha ugbu a? Ihe omume nke abụọ n'akwụkwọ i dere omume nke mbụ, denye "e" na ngwụcha ihe ọ bụla ị ka chọrọ ime n'ọdịnihu. Denye "mba" na ngwụcha nke ị na-achọghị ime. Depụta ihe ndị ọzọ ị nwere mmasị ime n'ọdịnihu mana ị naghị eme ha ugbu a, n'iji nyere gị aka idepụta ndị ọzọ. Chee maka ihe ndị ị nwere olileanya na ị ga-eme. Iji maa atụ, ọ bụrụ na ị nwere mmasị ịga obodo oyibo, denye "onye njem" dịka otu n'ime ihe ndị ị chọrọ ime n'ọdịnihu. Ọzọ, ihe ndị ị ga-achọ ime ma ọ bụ ịbụ n'ọdịnihu nwere ike ịgbado ụkwụ ụfọdụ akparamàgwa gị ugbu a. bụ ọ bụrụ na ị na-enwe ọṅụ n'inyere onye nọ n'ọrịa, maọbụ onye merụrụ ahụ aka denye nọọsụ maọbụ dibịa bekee ya bụ dibịa oyibo ọ bụrụ na ị na-arụkarị ihe ọrụrụ maọbụ idozi ihe mebiri emebi denye injinia bụ onye ọrụ aka ọ bụrụ na ị na-ejikarị ịlụ ọgụ azọ ihe denye onye ọrụ agha nke ndị bekee ga-akpọ military person dịka soja I mee ọmụmụ ihe a, eji m aka na ị na-aghọta ihe a na-akụzi. na ọmụmụ ihe ọzọ, anyị ga-eleba anya na nzọụkwụ nke atọ, nke anọ na nke ise bụ nke ikpeazụ.